unu emela nwụchi isiokwu anyị ga-eleba anya n'ụbọchị taa ahụike ndị ntorobịa tupu anyị amalite anyị ga-akọwa ndị bụ ndị ntorobịa ndị ntorobịa bụ ndị mmadụ nwoke na nwanyị ndị nọ n'uju ndụ ha ọbara ha ka dị ọkụ ahụ ndị dị bido n'afọ iri iri na asatọ ruo n'afọ iri atọ ọ ndị a na-ahụta dịka ndị na-ebi ndụ anụmanụ ihe eji asị na ha na-ebi ndụ anụmanụ ma ha na-ebi ndụ eze onye agwala ihe ha mere kacha mma ndị ntorobịa nwere mgbanwe dị iche iche a na-ahụta n'ahụ ha dịka ha na-eto nke mbụ mgbanwe n'olu kacha ndị nwoke olu ha na-adakpuo adakpu ha nwere uto ọ bụ n'oge dị otu a oge ndị ntorobịa ka onye ntorobịa ọbụla na-eto ma kwụsị ebe o kwesịrị ịkwụsị ịgba ji dịka a na-ahụta n'ike maọbụ na mkpa agụ ọ bụ oge ndị ntorobịa ka ha na-achọ mmekọrịta nwoke na nwanyị ị na-achọ ndị nke nwoke ga na-achọ mmekọrịta ha na ndị nke nwanyị nke ọzọ ọ bụ n'oge ndị ntorobịa ka a na-enwe nnupụ isi ha na-enupụkarị isi na ihe a gwara ha mee nke ọzọ abịa n'ọnọdụ ụmụ nwaanyị ọ bụ oge dị otu ka ụmụ nwaanyị ji ahụkwa nsọ ha nke gosiri na ha eruola ogo ịmụta nwa nke ọzọ ha na-enwe ihe mberede ụfọdụ na-adabanye n'ime ebe a na-alụ ọgụ ha enwere nweta ihe mberede dị iche iche abịazie ọrịa ndị ntorobịa nwere ike ọrịa ndị nwere ike imetụta ndị ntorobịa dịka ọrịa ịba ọrịa ndị a na-emetụta ha n'ihi anyị kwuru na mbụ na ha na-ebi ndụ dịka anụmanụ ndụ a ha na-ebikwa n'eme ya ha na-elebaziri ahụike ha anya ọrịa ndị ha nwere ike ibute gụnyere ọrịa ịba nke e nwere ike isi na anwụnta bute n'ihi na edoweghị gburugburu ebe obibi ọcha ma ọkwa na-eji nche anwụnta ehi ụra nke ọzọ bụ ọrịa hepatitis ma ọ bụkwa ịba ojii nke atọ bụ ọrịa taịfọịd nyecha ọrịa ndị ntorobịa nwere ike ibute nke anọ bụ ọrịa na-esi na mmekọrịta nwoke na nwanyị enwere ọrịa nkọkasị ọkọ na-ahụ nwoke nakwa ahụ nwanyị abịazie nke ikpeazụ enwe ọrịa mmem nke ndị bekee na-akpọ HIV AIDS e nwekwara ụzọ e nwere ike isi gbochie ọrịa ndị a dịka onye ntorobịa ọbụla ga-agba mbọ tinye uchu na ihe nkụzi a na-eme gịnị akụziri ya n'ihe gbasara ahụike ya nke abụọ ndị ntorobịa kwesịrị idobe gburugburu ebe obibi ha ọcha na-eme ka ọ dị ọcha dịka ị na-akpọchasị gọta iji gbochie anwụnta nke atọ ịgba ọgwụ mgbochi nke a bụ ọrụ dịrị nne na nna mgbe nwatakịrị na-eto eto ndị nne na nna kwesịrị ịgba mbọ hụ na ọgwụ mgbochi ọbụla nwatakịrị kwesịrị ịgba ha gbara ya abịazikwa e nwere ọgwụ mgbochi dị iche iche mgbe ndị gọọmenti na-ewepụta onye ntorobịa ọbụla kwesịrị ịgba ọgwụ mgbochi a oge ọbụla ndị gọọmenti wepụtara ya nke ikpeazụ iwepụ aka n'ihe gbasara mmekọrịta nwoke na nwanyị nakwa n'inwe ndidi ewepụ aka n'ihe gbasara mmekọrịta nwoke na nwaanyị ha agaghị ebute ọrịa dị iche iche na-esite na ya apụta enwezikwa na ndidi na ihe gbasara nwoke na nwaanyị n'ihi na a na-etoro etoro awụ ọbụla anyị ga-akwụsị ebe a izu ọzọ anyị edobe anya n'isiokwu ọhụrụ unu emeela ndewo eji n'aka na ụmụdụ isiokwu anyị ga-eleba anya taa bụ ntụgharị ntụgharị translation n'asụsụ bekee gịnị ka ntụgharị bụ ntụgharị pụtara nka e eji e ewere echiche na nghọta dị n'otu asụsụ tụgharịa ya n'asụsụ ọzọ nka figurative way nka eji ewere echiche na nghọta dị n'otu asụsụ tụgharịa ya n'asụsụ ọzọ ime ntụgharị bụ iwere ihe kwuru n'asụsụ bekee tụgharịa n'asụsụ igbo imekwanụ ka ntụgharị bụrụ ihe a tụgharịrị n'ezie echiche nghọta na mpụtara ya n'asụsụ bekee ga-abụ otu na nghọta na mpụtara ya n'asụsụ igbo iji mee ka ntụgharị bụrụ ezi ntụgharị echiche nghọta na mpụtara ya n'asụsụ ahụ asụsụ bekee ahụ ga-abụ otu n'asụsụ igbo ahụ a na-atụgharị ya e nwere ihe mgbakwasị ụkwụ mgbe a na-eme ntụgharị steps to follow mgbe ọbụla a na-eme ntụgharị nke mbụ tupu onye ọbụla ebido ime ntụgharị ọ ga-agụ ederede ya nke ọma ọ gụchaa ya ọ ga-achọpụta nke abụọ okwu ndị gbara ọkpụrụkpụ okwu ndị ahụ nwere ike ịgbagoju ya anya mgbe ọ na-eme ntụgharị ahụ nke atọ asa atụgharịla okwu ị na-amaghị mmadụ anaghị atụgharị okwu ọ na-amaghị na ntụgharị kama ị ga-atụgharị okwu ị na-amaghị nke esupee ya dịka ụda ya si wee dị nke anọ chọpụta nkeji asụsụ na atụmatụ okwu ebe batara tụgharịa ha n'asụsụ igbo nkeji asụsụ nakwa e, atụmatụ okwu atụmatụ okwu a nwere ike wuru ilu o nwere ike wụrụ ụkabuilu eh, o nwere ike wụrụ akpaala okwu gị tụgharịa ya n'asụsụ igbo maka e nwere ihe ndị igbo na eh, eh, otu ha si eweta ilu nke ha ọ dị iche na nke ndị bekee ọya ka eji si enwe otu eji webata ya na ntụgharị ederede onye ahụ chọrọ iji mee ntụgharị ya gbalịa tụgharịa ya n'asụsụ igbo nke ise ebe e aha aka ekwesịrị iji nnukwu abịdị bido ya aha aka ebe ahụ nwere ike bụrụ aha mmadụ nwere ike bụrụ aha mahadum nwere ike bụrụ aha ebe obibi ekwesịrị iji nnukwu abịdị ime gịnị bido aha aka mgbe onye ahụ na-eme ntụgharị ya nke isii mgbanwe nzere etinyere n'aha mmadụ nzere igbo ịgbanwe nzere e nwere ike si mmadụ dọkịta onye dị otu a prọfesọ onye dị otu a mrs onye dị otu a ya wụrụ dị nzere ahụ ka etinyere prọfesọ ọkammụta ọ wụrụ ya dọkịta onye dị otu ya wụkwa na etinye ihe dịka mista gị si maazị onye dị otu a abịazi nke asaa ide aha mkpirisi otu esi dee ya na bekee dịka a na-enweta aha mkpirisi dịka jam nysc uba na ọtụtụ ndị ọzọ otu ahụ esi webata ya n'aha bekee werekwa ya otu ahụ si debara ya na ntụgharị gị nke ọzọ ịgụgharị ntụgharị ma dezie ndị na-edete mgbe onye ahụ ji ụta soro gbakwasị ụkwụ soro dechaa mechaa ntụgharị ya o kwesịkwara ka ọ gụgharịa ntụgharị ahụ o mere ebe ọ bụla ọ na-edete ya gbalịa mee gịnị dezie ya ntụgharị nwere uru ọ bara ọ na abute ọganihu n'asụsụ ọ na-abawanye agụmagụ ọ na-enye aka ịgbasa omenala abịazie onye ọbụla na-enwe ntụgharị nwere ihe nsogbu nke ọ na-ahụta nke mbụ onye na-eme ntụgharị mgbe ụfọdụ ọ maghị okwu ihe odee tinyere pụtara o nwere ọtụtụ okwu ndị mmadụ na-ahụta na ntụgharị maọbụ ụmụ akwụkwọ na-ahụta na ntụgharị ha amaghị okwu ahụ mere gịnị pụtara ihe a nsogbu a na-ahụ mgbe a na-eme ntụgharị nke ọzọ ndịiche na mkpụrụ okwu obodo ụfọdụ e nwere ha obodo ga na-akpọ mkpụrụ okwu dị ụta mana abịa na obodo onye ahụ ihe o ji mara ya mkpụrụ okwu o ji mara ya dị iche na nke nke ọ hụtara na ntụgharị ahụ ndị a bụ nsogbu ndị e nwere ike ịhụta oge a na-eme ntụgharị ka anyị were ọmụmaatụ abụọ ala ebe a anyị leba anya na ihe mgbakwasị ụkwụ ahụ asị anyị chọpụ nke anọ si chọpụta nkeji asụsụ na atụmatụ okwu ewebatara tụgharịa ha n'asụsụ igbo anyị were ezi ọmụmatụ ahụ ebe a ugbu a anyị lee anya anyị ga-ahụ na ihe a wee ilu there is no smoke without fire ya bụ n'asụsụ igbo n'asụsụ igbo nghọta ya dị iche ntụgharị ya dị iche ihe ọ pụtara n'asụsụ igbo awọ anaghị agbọsa ehihie na efu kama ị ga-atụgharị waya there sno no smoke without fire otu ndị bekee otu o daa n'asụsụ bekee anyị weta mpụtara nke igbo echiche na nghọta nke igbo ya awụ anaghị agba ọsọ ehihie efu otu aka nke ọ dịkwa na a stitch in time saves nine ọkụta ihe etinye eme ngwa ngwa emeghara ọdachi ihe awụ otu esi asụ ya n'asụsụ igbo mana edekọta ha anya tụlee ihe ọ ya echiche ya na nghọta ya anyị ga-ahụ na ha niile pụtara otu ihe ahụ anyị ga-akwụsị ebe a ndị ndewo anyị abịakwala n'izuụka ọhụrụ ọzọ isiokwu anyị ga-eleba anya taa bụ nkeji asụsụ na taam gara aga anyị kọwara ihe bụ nkeji asụsụ ka m kpachikwa echiche anyị azụ n'ahịa nkeji asụsụ a sị na nkeji asụsụ bụ nkerịsị a na-ekerịsị mkpụrụ okwu dị na ahịrịokwu na nyocha na-enyocha ha dịka ọrụ ọnọdụ na nghọta ha si dị n'ahịrịokwu mana n'ụbọchị taa ihe anyị ga-ebidosi ihe anyị ga-agbakwasị ụkwụ eleba anya taa bụ njirimara nkeji asụsụ nkeji asụsụ ya na-akpọ ya n'asụsụ bekee parts of njirimara nkeji asụsụ ahụ dị atọ nke mbụ ọ na-ezipụta ọrụ mkpụrụ okwu ọbụla na-arụ n'ahịrịokwu nke abụọ ọ na-ezipụta ọnọdụ mkpụrụ okwu n'ahịrịokwu nke ikpeazụ ọ na-ezipụta ụda mkpụrụ okwu ọbụla na-ada n'ahịrịokwu ọbụla ụdị nkeji asụsụ anyị ga-eleba anya bụ naanị mkpọaha na ngwa anyị nwere ọtụtụ nkeji asụsụ dị iche iche dịka ọnụọgụgụ anyị nwere nnọchiaha anyị nwere mbu ụzọ anyị nwere nja ike anyị nwere ọtụtụ ndị ọzọ mana nke anyị ga-eleba anya n'ụbọchị taa bụ mkpọaha ma ngwa mkpọaha ma ọ bụ aha naanị ebe ngwa bụ vel mkpọ aha bụ aha eji mara ihe ọbụla aha eji mara ihe ọbụla anyị ga na ya n'ụdị dị iche iche dịka aha aka aha ezugbe aha ochie ụda aha igwe aha nsinaụda aha nkọwa nakwa aha nkwuwa ihe ndị a bụ aha ndị mejupụtara mkpọ aha anyị abịazi si gịnị bụ ngwa ngwa so n'otu n'ime nkeji asụsụ na-ezipụta echiche na nghọta dị na ahịrịokwu ọngwa na-anụ n'ahịrịokwu bụ izipụta echiche na nghọta dị na ahịrịokwu ọ bụ ngwa na-agwa anyị ihe aha ọ bụ ngwa na-agwa anyị ihe aha maọbụ nnọchiaha mere n'ahịrịokwu ọbụla anyị bịazie anya n'ụdị ngwa ị nwere nke mbụ isi ngwa verb kedu ihe ọ pụtara ihe eji na ya ihe eji emebe isi ngwa bụ otu mgbochi ume na otu udu ume dịka anyị hụrụ ebe a nke a mgbochi ume nke a bụ udu ume ha la ka be ihe ndị a niile bụ isi ngwa ihe o ji bụrụ isi ngwa bụ anyị ga-esite na ya gbakwunyewe anyị nwere ike gbakwunye nganihu nsonaazụ mere jiri ya mepụta ngwa nke abụọ bụ enyemaka ngwa auxiliary verb ọ na-enyere ome ka ngwa aka ka o wee zuo oke mgbe omume na-arụ ọrụ ka ngwa na-arụ ọrụ enyemaka ngwa na-enyere ya aka ka o wee zuo oke enyemaka ngwa nwekwara n'Igbo bụ gịnị na na ga ihe ha na-arụ ọrụ dịka nyemaka ngwa n'ahịrịokwu ebe a tupu ha enyere omeka ngwa aka a ga-eji akara uhie a ga-eji akara uhie wee gosipụta ya maọbụ zipụta ya a ga-eji akara uhie wee zipụta ya dịka ọmụmatụ anyị nyere ebe a na-abịa ga-aga ihe ndị a bụ gịnị enyemaka ngwa na dịka enyemaka ngwa na-enyere omeka ngwa abịa aka ga dịka enyemaka ngwa na-enyere aga omega ngwa aka ụdị ngwa ọzọ anyị nwere bụ nsi na ngwa verbal derivatives ọ bụ okwu ndị si na ngwa emepụta okwu ndị ahụ dị n'ụzọ abụọ ka esi emepụta nke mbụ infinitive nke ọzọ bụ gerund kedụkwana otu esi nweta infinitive infinitive bụ isi ngwa agbakwunyere nganiru ka eji emepụta ya ọ bụ isi ngwa agbakwunyere nganihu ka eji emepụta ya dịka isi ngwa je anyị were nganihu e tinye ya ya nyezi anyị infinitive ije to go ije anyị abịazi gerund gerund bụ isi ngwa abụọ agbakwunyere agbakwunyere nganihu ka eji emepụta ya isi ngwa abụọ agbakwunyere nganihu ka eji emepụta gerund dịka gbu gba gbu gba anyị were nganihu ọ tinye ya nye anyị ọgbụgba ọgbụgba to run maọbụ to shoot ọgbụgba ebe a ka anyị ga-akwụsị unu emeela na ịga anyị ntị ndewo